mp3juice.com.ng ọdịnala dị adị ọ ga-adị ebi ebi ọdịnala ga-adị ọdịnala ga-adịrịrị ọdịnala Igbo ọdịnala ga-adị ọdịnala anyị ga-adị ọ ga-adị ebi ebi obodo ọbụla nwere ka ha si eme anyị bụ ndị Igbo nwere ka anyị si eme ọ bụ ọdịnala ọdịbe ndị o nke ndị dịrị ha o ka nke anyị dịrị anyị o ihe anyị na-eme ọtọ ọdịnala ya bụ onye hapụrụ chi ya bụ ọbachi ọzọ onye sịrị na ọdịnala ga-ala ọdịnala dị adị ọ ga-adị Ebi, ebi ọdịnala ga-adị ọdịnala ga-adịrịrị ọdịnala Igbo ga-adị Ebi, ebi ọdịnala ga-adịrịrị ọdịnala ga-adị dibịa na-agwọ ọgwụ igbu mmadụ onye na-egbu mmadụ ka o nweta ego onye na-ekechi mmadụ ka ọ lawa azụ ọdịnala dị nsọ maka na o nwere nsọ na-akọta ọdịnala ya bụ onye hapụrụ chi ya ọbachi ọzọ onye sịrị na ọdịnala ga-ala ọdịnala dị adị ọ ga-adị ebi ebi ọdịnala ga-adị ọdịnala ga riri. ọdịnala Igbo ga-adị ebi ebi onye na-emetọ ọdịnala mma ga-adị ebi ebi ụmụ Igbo ga-adị anyị ga-adị ebi ebi ndezi dibịa o ga-adị ebi ebi ndezi eze nwanyị ga-adị ebi ebi ndị aka ji ọfọ m 3 juicecomng